osimiri ya gbara e egere ọmụ alụsị na ekwuru agụ nwa n'ọhịa isi bụ agba ogwugwu nne nwanyị eke na mụ gị oke nge na okpeke si n'ebe ụwa oke